and eji m I came with a very important message biko na unu ewe n'iwe unu mana anyị na-adị na asụsụ Igbo n'ọgbakọ a nwanne m ụtụtụ ọma ndewonu unu mana anyị na-adị na-asụbụ asụsụ Igbo n'ọgbakọ a e, anyị ga-asụgide asụsụ Igbo wee sụchaa mana otu ọ dị kịta enwechaziri ụmụnne anyị ndị ụfọdụ ndị na-anaghị anụcha asụsụ Igbo ọfụma Eh, ọ ga-adịkwanụ mma ka anyị nyetụ ha ohere ị na-esonyere anyị so in other words what I'm trying to say is that I'm going to be mixing both English language and uh, Igbo language I'm going to be flowing with the two languages ka anyị nwee ike kpọrọkwana ụmụnne anyị ndị anaghị aghọta asụsụ Igbo ọfụma ka anyị nwee ike karịa ha along so what am I trying to say this morning I came with a very important message this morning ụnụ mana eziokwu na enwere mgbe anyị bụ ụmụ afọ Igbo ji agụ ahụ mgbe ahụ ka anyị ji aba aha ọfụ nke bụ eziokwu ee eh, mana ụnụ n'ezie anya kịta ọ na-afụ na egwu I miss mami I miss ụnụ n'ezie anya kịta ọ na-afụ na egwu agwara ọgwa akarigo na gbasatara ifedu na otu anyị bụ ụmụ afọ Igbo si ebi ndụ e maka na ndị be anyị tụkwara n'ilu si na onye kpọọ ọba ya mkpọkọrọ onye ilo ma ọ bụ agbata obi eweri ya wee mee gịnị wee kpolo afịfịa ee eh, nso anyị maka na anyị bụ ụmụafọ igbo enweghịzi onye na-eso ita olukwu ori n'ọnwa nwanụ anyị bụ ụmụafọ igbo kwesịrị ịgụ ahọ wee banye aha ọfụ ndị okenye anyị ị na-afụ different dates ma mmazi nke bụ nke onye asị gị nọ 12 onye asị gị nọ 9 onye asị gị na ọ bụghọ dị n'ọnwa ahụ nọ n'ọnwa ọzọ ya bụ ife wee bụrụ ife mgbagwoju anya bụrụ ife anya mmiri maka na a sị na onye hapụkwa ife o ji ebi ndụ ife o ji ebi ndụ ahapụ ya so because of that ka anyị ka welugodu nwayọọ na-eme gịnị welu nke anyị fụrụ anya welu na-eme gịnị welu na-eme ka anyị ga-esi na-eme ya what am I trying to say ihe m na-akọwa bụ ee eh, makana ana m ekwu okwu aha ọfụ and knowing fully well na aha ọfụ ndị ọcha abụrụkwa na aha ọfụ ụba anyị mana ebe ọ bụ na ndị okenye anyị na ndị nọ si n'isi mmụọ eji agụ ahọ n'Igbo enwezi onye ya long time there good morning you are highly welcome I miss you guys too. so ọ bụ na ndị ndị okenye anyị na ndị jigasị ọfọ mmụọ anyị nọ n'isi alụsị eji agụ aha ọfụ Igbo enwezi ha enweghị ike ịnọkọta ọnụ jee n'afa jụọ ese mara ife mmụọ a n'igbo na-ekwu e, maka na ife siri ike ejee n'afa good morning ma you are highly welcome ya so ebe ọ bụ na ha enweghị ike ijikọta onwe ha ọnụ si na deeti abụ deeti ya eji agụ ahụ so kama ha ife dị etu ahụ ga na-etinye gị nwa n'ọgba aghara aba aha ọfụ nke anyị balụ na ibido chukwasịba ndị gị na ha yi that is my message this morning because a lot of people. their new year bụ agụsighakwa happy happy new year whatever whatever it ends there they start believing not their struggle will carry them along for the whole of the year what am i trying to say otu abalị ahụ ọfụ abalị ahụ ọfụ try as much as possible ka ịchụkwa ndị gị na ha yi a na-akpọ ya ibu ahụ um, ọ bụrụ onye ọbụla ga-enwe the opportunity or time na na-akọwa so many of us don't know that is why we make use of this very opportunity to elaborate it more. aba aha ọfụ ụtụtụ ọma you are welcome aba aha try as much as possible good morning ka ịchụkwa na please as you are joining this program help me to share this message the main purpose of sharing this message is for other people to also see it and uh, and learn as well we should keep don't learn and put it inside your pocket learn and share for others to see it and learn as well so otu abalị ahụ ọfụ gbaa mbọ ka ije chukwa mmụọ niile gị na ha maka ndị na-asị na mmụọ asụ ha mmụọ ọ bụla ofu mmụọ na-eso mmadụ abịa ụwa mmụọ na-eso mmadụ abịa ụwa dị ọtụtụ ọ bụrụ na ibu abụghọ na ị ya amacha ha niile maka na a sịkwanụ na anyị bụ mmadụ amazụ afa mmadụ n'elu a na-ama ịfọzikwa ịmazụ afọ ụmụ mmụọ but gbaa mbọ ka ị malụ nke gị na ya so gbaa mbọ ka ị malụ ọ bụrụ na ha dị let's na ha dị 10 gbaa mbọ ka ị malụ opekata mpe malụ 6 or 7 ị na-agọzi ọfụ ị na-akpọ ha ezumezu ụmụ mmụọ ife eji akpọ ha ezumezu ife eji akpọ ha ezumezu olu mmụọ na ụlọ mmụọ bikos na ha adụ n'igwe ha dị ọtụtụ o nwere ndị ịmazụ ha afa ha na-anụlụ ọgụ mana gbaa mbọ ka ị malụgodo ndị be nna gị ndị mmụọ ahụ si be nna gị gbaa mbọ ka ị malụ mmụọ nsọ gị nwa wee bịa ụwa maka na onye ọbụla bụ nwa afọ Igbo nwere mmụọ nsọ e wee bịa ụwa ma ọ sọrọ gị ma ọ gị ọsọkwa gị kweta ọsọkwa gị ekweta na onye ọbụla in as much as na ịbụ nwa Igbo you an Igbo person enwere mmụọ so gị a spiritual entity so gị wee bịa ụwa ọsọkwa gị kwele ọsọ gị ekwe na ọ bụrụkwa mmụọ ndị ọcha ka anyị na-ekwu okwu maka na mmụọ ndị ọcha ama nsị mgbago mmụọ ndị ọcha azọchabeghị ndị be ha ịnọrọ na nsogbu ebe a kpọọ ya bif tupu ọ ga-esi wee si mba mba be ha wee bịakwute gị ife emebigo na ọ bụrụ na ọ ga-abịa bikos ndị ụmụnne ya ọya azọ azọ ka nọ na mgbago saịdị ha gbaa mbọ ka ị malụ ndị si na be nna gị malụ mmụọ nsọ gị nwa wee bịa ụwa malụ mmụọ ikwu nne gị li na nke ikwu nne nne nne nke anwa dị iche abazie na nke ikwu nne nne nne nna nke anwa dị iche a na-agụwagote generation nke ahụ enwe ka esi eme mana gbaa mbọ ka ị malụ mmụọ nsọ gị gị nwa personal malụ mmụọ ndị ndị so be nna gị malụ mmụọ na-echekwa ngwuru maka na ife agba n'ụzọ ehika ife ngwuru a malụ mmụọ nsọ ikwu nne nna gị a lot of people here amara ụdị ikwu nne fa a lot of people here amara ikwu nne fa fa amara ụzọ esi eje ebe esi nụta mama ha isizi agha jee na ndị ichie ikwu nne fa fasị gị kama ha afụghị ife ha gwa gị asị gị na ndị ichie ikwu nne ha na onwe ezi okenye nshọt na onwe ezi nwoke nọ na ngwuru a ebe ọ na-agbanahụ kama ofuru ife ọgwụ a gị na ife niile na na ha niile na-eje ụka ụfọdụ ka ọ ga-abasị ha jee ikwu nne ha ha sị gị na ee eh, na ndị onye ga-emerụ ha ife na ndị ichie ikwu nne ha na enwe ezi ife dị etu ahụ ka enwezi onye ya emerụ gị ife na ndị ichie ikwu nne gị kedu maka alụsị kedu maka alụsị dị na mpaghara ikwu nne gị anwa ọ kwanụ na alụsị ahụ ka ndị ichie ikwu nne gị ji wee biri a lot of people isi ha ji ikwu na ha gị na ndị ndị nwoke nọ na ikwu nne ha enwezi nke nke nwere ike ikwudo melu ha ife gị ofu ụbọchị golo ọjị hapụgodu nnọọ onye ọbụla maka ife si wee du n'izu a n'ife gbasara financial crisis gị ofu ụbọchị golo ọjị jebe n'ikwu nne gị ahụ jebe na alụsị nọ na mpaghara ikwu nne gị ahụ na ebe ahụ ka isi ikwu nne gị si pụta jekwuo alụsị ahụ jekọsarị ya mkpa ịnọkọtago nnọọ alụsị ọbụla nwere mmụọ ọnya na-eyi ebe ọbụla ịfụrụ ewubela alụsị ọ bụrụ sọ alụsị ahụ bụ ife nọ ebe ahụ ife ya na alụsị ahụ mmụọ ya na alụsị ahụ nọ ebe ahụ buru ibu enwere ike ịma mma maka na onye jụọ akọwalụ olu gị ọ bụrụ na ịjụ ha ama nkọwalụ gị alụsị ọbụla na-enwe agwụ ifuru alụsị ọbụla alụsị ọbụla ịbatalụ na nwere agwụ ọ ya kpatara eji asị na anyị bụ ụmụ afọ igbo bụ nwa agwụ ma ị chọrọ ya ma ị chọghị whether you like it or not in as na ịbụ nwa afọ igbo nwa agwụ ka ịwụ nwa agwụ ka ịbụ alụsị ọbụla ịbatara nwere agwụ alụsị ọbụla ịbatara na ya nwere ana alụsị ọbụla ịbata enwere alụsị ọ ga-abịa ịbata na onwe ebe n'ebe nwa akpụ onwe ngwu ife ndị a niile nwere ife ha na-alụ enwe ka a ga-esi chụkata gị chụkata gị chụkata gị ọ bụrụ na aka gị dị ọcha adị ekwukwa maka ndị aka ha adịghị ọcha ọ bụrụ na aka gị dị ọcha ị gbalụ jewe n'alụsị nọ na be nna gị ma ọ alụsị nọ n'ikwu nne gị maka na alụsị ọbụla ikwu nne a sị na ọ na-aba ọsọ chụba nwata ọ na ikwu nne ya ọ bụrụ ndị nne wibe anya sị na nwa dị ya na eke ọ ka ndị nne wibe anyị si asụ ya o nwere ka ife ga-esi mekata gị achụkata gị ọ bụrụ na aka gị dị ọcha ma ọ bụrụ na alụsị ka dịga na mpaghara na mpaghara ogbe ana Igbo na ọ bụrụ na kacha n'irie ka ndị gboo si achanye ya maka na o nwere ike ọ bụrụ na ụfọdụ alụsị na-ekpucha gị ya ụfọdụ alụsị emetọ gị alụsị nọdụzie n'akụkụ na-ene n'anya na-ete mbọsị ọya ede ka o wee bịa ọgụ so ihe na-achọ ịkọwa bụ ọ bụrụ na mmụọ alụsị mpaghara bụ ụnụ ka dị ile ọ bụrụ na ọ ka dị ile o nwere ka ife ya esi mekata gị igokọrọ ife mee gịnị ijebe n'ebe n'ebe dị n'alụsị ahụ iluo ibekuwe ebenebe ahụ si ya na ụzụ ahụ afịọ n'ebenebe ụnamụrụ ahụ egbu ebenebe na ha ama mbunata gị o nwelu nke a na-akpọ egbu nke a ka m ama nkwu ebe a maka na ihe ọbụla nwere nke ọ nọọlụ ngwu ngwu tiwuru amoosu tiwuo ogbuma, ma ọ bụrụ na mgbe alụsị anyị ka dụgasị na akachala alụsị anyị onye na-efi ekwube aka ya ọtọ ka a na-akwụba na mgbe mbụ o nwere ka onye amoosu ya esi chụkata gị ma ọ bụ ogboma ya esi chụkata gị ma ọ bụ onye ọka otu ya esi chụkata gị ime gịnị ijebe na ngwu jebe n'egbu mana akụkụ nke ahụ dọbagodu gị bụ nwoke nwere ezinụlọ ịkpọrọ onwe gị nwoke ịdọkpụ ike nga gị n'okolo ị nwere ezinụlọ ka ị hapụgodu ọbụkwa na iwu na ndị nwere ezinụlọ gị bụ nwoke ị marọ ndị ichie ebe nna gị ị na-eke odogwu ị na-ebe akwa na-eme gịnị na-akwụgharị ịmahụ ndị ichie ebe nna gị ọ ka osikata ike ịgbapụ jee n'alụsị dị na mba jeme gịnị ije ebe a a na-ekwekasị nkwa ịhapụ ndị nke dị na be nna gị jebe na nke onye ọzọ ife ịmara ife eji wee fibegasị Ilu ebe ahụ ị na-eme gịnị ị na-ekwekasị nkwa ikweta nkwa niile ahụ nata ndị ichie ebe nna gị ebido ọrụ n'isi gị maka na ndị be anyị sikwanụ na a na-ebido n'ụlọ malụ mma wee mee gịnị wee pụba ezi mana ngị nwadielu bido n'ezi malụ mma pụtaba ilo o nwere ọtụtụ ife nwanne m ụtụtụ ọma nne you o nwere ọtụtụ ife ụmụnne anyị ha aghọtacha ịhapụ alụsị be nna gị gaba nke onye ọzọ hmm. gị na ndị ichie be nna gị adịrọ na mma ịnọkọtabeghị ofu ụbọchị si ndị ichie nna ọm um, ndị ichie nwoke ịnọkọtabeghị ofu ụbọchị si ha nna ọm um, ịnọkọtabeghị ofu ụbọchị si ndị ichie nwaanyị nne omo ịkwado binie ije maka na ụkwụ dịghị nkọ ibinie ije jebe na alụsị dị na mba alụsị ịmalụ ife ọ na-eri ịmaghị ife ọ na-asọ ịmahụ na nke ọ na-eri ọwụkwa nke ya ajụ nke so gị oyi na ahụ dị ya mma ịgbalụgaba ilu ebe a igbuo ife niile a na-egbu egbu ebe a igbuo ife niile a na-egbu egbu ebe ahụ ikwe nkwasue na-enu ya ịnataba idebezi ahụ n'imego odogwu n'ijelu gbuo efi kwee nkwa wee yọọ ịnatazi anụ ichefuzie na alụsị ahụ na tupu onye emelu gị ife see i always talk about this power of identification whenever you are dealing with ndị mmụọ ijee na-alụsị ọbụla maọbụ dibịa ọbụla ya alụrụ gị ọrụ ife izizi ọ ya asị gị bụ nne nna kedu afa gị egwu ya ọ sị gị kedu afa nna gị kedu afa nna gị kedu afa ụnụ na-aza na ngwuru ụlọ, egwu ya onye ebee ka ị bụ egwu ya mhm. ọ bụrụzia ndị ndị dị aṅa dị aṅa ha asị gị kelu ihe na deeti amụ gị ịgwa ha that is the power of identification mana onwere onye ga-akọwalụ gị in fact so many people na-ajụkwu gị kedu afa gị kedu surname gị and all these things amarakwu the deep meaning about it the tin dị there bụ na nọọ mmụọ ka ị bịara ịkọsa alụ and dị ya bụ n'ọlụ mmụọ ka iji ka alụ ọlụ gị ọlụ mmụọ ahụ a na-alụlụ gị nwelu the spirit and the force do behind onye ahụ na-alụlụ gị ọlụ ụmụ mmụọ ahụ nọ n'ime onye ahụ na-alụlụ gị ọrụ na-arụ ọrụ ahụ ọ bụla that physical body efo gị na ya nọ na-alụlụ gị ọrụ ahụ mgbe ahụ ị e gwara ya na onye dị etu onye dị etu a si ebe dị etu a ọ sị o chukwu ekekere ụwa mmụọ m ji arụ ọrụ mmụọ kpọrọ ndịbịa this and that nọ onye dị etu a nwa onye dị etu a si n'obodo ebe dị etu a nọ ya ka a na-alụrụ ọrụ power of identification unu kọba nnọọ ihe niile ahụ unu na-akọkọcha lụchaa nnọọ ọrụ niile ahụ unu na-alụ lụchaa ọwọkwa ebe a ka obi that is the reason ndị mmadụ ga-abụ ịlụ ọrụ taa echi niile ha chọba solution famalụ na ọha ebe ahụ alụchara ọrụ ahụ ka obi because at that very moment unu lụchara ọlụ ahụ unu na-alụ ọrụ ahụ ife unu na-ekpe bụ ikpe ọya ya ka eji asị ndị mmadụ ị na-eme ife kwụbakwa aka gị ọtọ maka na mmụọ anaghị ekpe ikpe nkwụmọtọ karịzikwa na ọmụmụ eji eme ife daa aṅa daa aṅa maka na unu kọchaa kpechaa ikpe ahụ unu na-ekpe at that very moment ọ na ịyọchara ife niile ị na-ayọ at that very moment n'ihu alụsị ahụ ijeru na mba ọzọ ịnaba na iche na ebe a ka obi mgbe ahụ ịnaba mgbe a ka nke bọọlụ bido maka na alụsị ahụ nọcha nnọọ mgbe ike ji du ya obinienu were afa gị ahụ na afọ obodo gị ahụ afa nna gị ahụ chọba gị ebe isi jebe na ngwurube nna gị maka na abata abatabe mmadụ karịa ya andị na onye ọbụla pụtara ụwa nwere ebe o si ọ bata na ngwurube nna gị ndị ọ ga-afụ bụ ndị ichie nọ na ngwuru a ọ kụọ n'aka nụ kedu ndị ya emegheri ụzọ ndị ichie ga-emegheri ụzọ ọ bata ewesị a na nwa ụnụ dị etu a dị etu a bịakwa ọnụ n'obi m na o nwere ife ọ na-ekwu maka ya na ya ka ọ bịara unu esizi anya anọdụ ife dị etu a na-eme nwa mgbe gị na ndị ichie benna gị adịghị na mma ndị ichie wee ọsọ kọmplen ọkwanụ ka ọ dị na mmụọ ka ọ dị na mmadụ and a kọmplen na gị na fa adịrọ mma alụsị ticha ike ọ na-abịa ọ ya bụ na ị ga-eje n'alụsị enu jee n'alụsị a na ịkọcha ka ọ dị gị ị ma nsi anything you won't see anything nwata nwoke some people ga-abụ ha kpọọ gị fasị gị na ha emego agwụ ị ha mgbe ha mere ife dị now a gị nọ last two years last three years last last five years aha na asatọ gara aga nwanne m aha eme ahụ aha eme agwụ last five years a na echukwu agwụ everyday ma ọ bụrụ na gị na agwụ gị agwụ gị na-ebute elu gị ụfa ị na-echukwa ya everyday ọ ya nwa bụ na ọ na-alụ ọrụ ọ ya nwa bụ na ike nga ya na-alụ ọrụ isi ahụ ịgbacharịa afọ isi a na onye uwe ya na-ekwukwa n'okwu na onye uwe ya na-ekwu ife dị etu ife dị otu ọ sị gị mana ihe emego onye ụwa isi kedu mgbe ikpeazụ gị na onye ụwa ga-akpakọrọ nkata ka esi eme ka ọdịnala Igbo si wee dụ ọ gị ee na ọ dụkwanụ ka ọ last year ma ọ bụ last two years in ụfọdụ asị gị na mbọsị ahụ emerụghị ife onye ụwa for the first time eziokwu are you serious so imechaa ya for the first time that very first time ịma mmezi ọzọ maka na gị nwa na-eme ihe ahụ agụụ anara agụ gị stedi ọ kwa na-enyejuo dibia afọ ọba aja ọfịa bụọ mgbọrọgwụ pụta otu a ka ọ dịkwanụ n'ụmụ mmụọ ụmụ mmụọ ị naghị enye oke ị naghị emerụ ha ọjị onweghị nke ị na-eme kedu ka ike ga-esi du ha weru n'anụ ọgụ ụtụtụ ọma nna nnọọ ọkwanụ ka ọ dị na mmụọ ka ọ dị na mmadụ anyị ejighị nke anyị wee kpọrọ ife ọ ka mịa ya etibe faya faya faya faya ndị ndị pastọ asị gị it is well it is well na ebe n'ime well ị ga-anọ na-eti it is well it is well ndị gị na ha so gbaba ọsọ pụta ha agbafelu gị gafee is not a must na ego gị ga-eju ụwa niile but at least o nwee ife bụ peace of mind and comfortability ọ bụgodo na akụ ka ị na-ata onwe ga-eju gị afọ onweghị ife karịrị peace of mind onweghị ife karịrị peace of mind then maka ndị ndị na na onwere onwere onwere ife na ha eme now ịma e, depression and all those things and the frustration and the the situation of things around now mezi so many people ha bịa eh, what they feel ịgbasịalụ fa afa what they feel in fact what they will tell you biko achọrọ m ka mmalụ onye ụwa m ka nye nne ka ife bido dụwalụ gị na mma really onye gwa gị otu a ọ bụrụ na onwe gị onye gwalụ gị nọ ime ha kwa onye ụwa gị den ibutewe e, e, ego niile dị n'ụwa I'm here to tell you na ọ like that it's not like that ọ bụrụ sọ onye ụwa ka ọ ya bụ inwe ha kwa e, ime ha kwa mee onye ụwa ego gị eju ụwa niile all, onwezi anyị agụtazi dibịa one na one ma afa afọ onye ụwa dalụ dalụ n'aka onye ụwa na-ekwukwo chi onye ụwa na-ekwukwo maka ya bụrụ ndị ji eke na orie na na nkwọ merụ chi onye ụwa ha let's be specific here chi onye ụwa na-ekwu maka ya abụrọkwa ndị ji chi eke chi orie chi afọ chi nkwọ welumele onye ụwa ha I'm not trying to say na enwere ihe dịka chi eke chi orie chi afọ chi nkwọ after all na anyị bụ ndị Igbo na-azụ afịa na-anọ ụbọchị na-anọ nke ahụ dị bere ka anyị kwụsị twist things na-ebute confusion everywhere ụfọdụ Isisi ha ji emee ife onye ụwa ma ha ji ekwu ndị ichie ha ka ha kpesa alụ ha ha efilu ụlọ ha mechaghakwa ya ego niile dị n'ụwa abịawalụ ha ọ bụrụ na o nwere onye ọzọ na-agwa gị etu ahụ it's not like that ka e good morning happy new year nnọọ o tekwana ọ dị mma ee do na mma aha agba new year mana ka abịa anti bye bye <laughs> so ụfọdụ na-eche na ọha meghakwa ya bụ onye ụwa ego niile dị n'ụwa eme gịnị adị na dia dia dia whatever ọ bụrụ otu a ka esi eme ya ọ bụrụ na onwe gị onye nyelu gị ụdị false hope ahụ si na that kind of false hope pụta na ebe a na-eje tekwara n'aka ebe a na-eje dị omimi tee aka ọdịnala Igbo ejighị ọnụ eme ya malụkwanụ na omenala dị iche na ọdịnala ọdịnala Igbo ife na-ekwu maka ya ọdịnala Igbo ọdịnala omenala is people's ways of life ọdịnala bụ ọkpụ tọrọ ọkpụ ọ gboo gboo ejighị ọnụ ekwu ọdịnala omume ka a na-eme ọdịnala mmụọ a na-alọ mmụọ alọ a na-ehu mmụọ ehu ndị ndị kịta ọbụrọzi mmụọ ka ha na-alọ ife ha na-eme karịrị dịkwana nkwadebe biko si na enwere ụdị ike esi na foreign land ebubatara anyị n'ala Igbo kịta a lot of things mgbe a ga-ebido nwewe ọgba aghara n'etiti ndị nọ na ndị ụmụ mmụọ nọ n'ala Igbo na ndị a na-ebubata nnukwu ife ga-emekwa ike a na-ebubata from outside ala Igbo wee bubata ya n'ala Igbo a kịta ọ dị ọtụtụ ọ bụrụkwa na ịma ha aga ọjị jikwa kịta mụwa ka esi aga ọjị ji kịta mere gịnị mụta ka esi eme ọtụtụ ife dị iche iche maka na o nwere oge ọ ya eru onye ọbụla azọba onwe ya maka na idu ike a na-ebubata n'obodo a kịta dị egwu nke kachasị njọ ọbụla awa youth now achọọzi ịma ifefe a chọrọ ebe ọbụla ego a si bịa it doesn't matter but it matters a lot maka na mgbe eke na ife onolu ga-ehili ọ ya adịkwa egwu ọ ya adị ezigbo egwu <laughs> ụmụnne m ka m kwụsịgodo ebe a maka achọgo m isi na ebe a n'ọzọ mana ka m kwụsịgodo ebe a nke a bụ my first video for the year ka anyị welu nwayọọ nwayọọ na-aga ka anyị were nwayọọ na-alacha ofe dị ọkụ ka o wee zuola anyị nri eh? maka a na-agbanụ agbanụ alacha aka ya afaghị ya n'uko ka anyị were nwayọọ na-aga ee eh? daalụnụ aka mbụkwa ezigbo nwanne ụnụ nwaanyị ada ndị gboo ada nnewi ka emesịa